Arabu nwa m dora obere na-eke ọrụ nwa m dora nwanne m mdora gaghị na-ejewani ọrụ m gaghị eke n'ezi nwa na nwa m ewu iwe ọma emekeli nwoke maka na nwa mụrụ ọra ị na ndụ egwu oruba mbụ oyi nwanne m mgbe na anụ ọnụ egwu abụghị nwa obelu molu m abụghị nwa mụrụ ọra nọ nwa obelu molu m eyi leni nwa m dora ọ na-anụ ọnụ egwu orom nnọọ nwanne m nwa m dora nnọọ abụghị nwa obelumolu m mmụta ka nwoke dịrị ọnụ m mmụta mmụta na mmemụdọra maka na nwa m dora mmụta nwanne m ebe a nwezi bịa ahụghị maka na nne mụrụ nne ezi mama nne masị ka nne mụrụ nne sigabụ na ezi mama asị gị kenewe n'ihe ọma merere n'ụwa obu nwa obu nwa na-emesi ikere n'ụwa obu nwa dịka omesighị ike ọbabụla bụ ọya maka na nwa mụrụra mụtaba maka na nwa mụrụra anaghị ichi obi ebe o jere ka ọ chụla aka n'ụwa ọ bụghị nwa mụrụra ịnaghị ichi obi ebe jere ịchụla aka anyị ebe oye nọịnọwa ma ligo ichi obi tụnwe egozie nwoke tụnwele ụdị nwoke n'ụwa ka ọdịlị ya na mma ruo n'echi maka na nwa m dara naanị n'ime ọgụ achị ụnaanị ka ọwụ ya lichie n'ụnaanị ewu ka ọ dịrị ya mma n'ụwa ka o nwewe aka ọ na-enwewe aka ọ na-abụghị ọdịnowu ọdịrịzi ma chaka chaka omezila kala ha mụ dara mmanwụ abụghị iwu mmanwụ abụghị odogwu abụghị m obele molumuni maka na nwa ya dara alụgide ebe anya ya nwanne m ka nya na onye ọcha ka nya na naijiria o mezigo na nwanyị ọcha nwanne m abụghị ọrụ onye etiopia ka nwoke na-anụ etiopia mana nwa mụrụ yara eleghị etiopia na wa agbaghị ọgwụ nwanyị nwanne m ibe n'isi nwanyị nwanne m abụghị emesighị ya olugo anya bụ nwunye abụghị mmụọ nwa ọmụtala ndị ikom ọmụwa ihe obere oyi adịghị n'ebe chi iwe mamele ọmụwa ihe obere oyi adịghị n'ebe nwunye gị mụrụ gị ezigbo oge ihe ọ obodo eze ọbanwe ọbalachi m na-edu une n'ụwa ọganihu ụmụ ogbenye azagha abụ nna ha bụ oyi ibugo nna nwa orogo maba bụ oyi nwanne m nwa gị bụ chimchim na-eduwe gị n'elu ụwa

Amaba big man oyibo amaba big man oyi orobu big man oyibo nwanne m Ọmaba big man na egwu oro big man oyi igbo nini ihe ọma bụ iziga nke na-egine n'ụwa ịgbama mmele ihe dịka ọmụtagala agaraga nwoke n'ụwa nwanne m na-ele olile nwa n'ime Etiopia bụ abaka na-agwazi okwu ọmama dị mma jiwo nne m dị mma nti n'ụwa m Ọmụma dị mma ya na nụ dị mma jiwo nne m anyị ezugo karịa olile ọmụma dị n'ama ejighi nne m anya ezugo oyi karịrị ezi olile mmagara ihe ọma bụ ọnọwa mee ọwa ihe bụ baba ji m na-edu ọrụ anya dịrị nke nne gị iwe ma mere ezi nwanne m ọmụma azụbụghị gbawa nne m azụbụ ike ya azụbike igbo na azụ igbo nwanne m azụbike azụbike igbo nwanne m azụbike igbo na anụ ọrọbu nna chinedu nwa ọrụ ya dịka nke na-ehi abụọ oyi ọrọbu nnọọ obere oyi Ọrụ respect mani nanu um, respect mani one um, respect. Oro respect mani ọrụ mabu. Ora hawai wo obolo oh, odiganke oh, neunu. Ewa mame wele. Ewu usulele wo bia wole. Mmanwụ egwumana ha iji ọbịa maka onye afọ e yi ọmọwé ọwọnyẹmú náà wẹmú kásì yóò wẹmú ọlọnyẹbẹlẹ wẹmú wẹmú ìdúmú náà ti egun gị yìí chuwelo tego nínú òwò chuwelo tego nígi ọmọwé nri sri gị.

ewu mmanụ ama gbasiri ike ọdọnwu kokiriwe nnewu duba ebe na achụlego igwe chụwu ya goziwe n'ihi n'elu ụwa mara nwa mụrụ na mụta ọ na-ebe tibia mana ọrọnyazi ya nke na-egi maba oyi ọdọnwu okokiriwe nnewu ndị dubai mana ọdịwa nne amma baros bedman e. na nuras bedman hone ndi serran ka na ndwe oro sirran ka na atulan gị. Ọmaba amma ba nwabaro ibo ne res na ndwe ndị si ka na ndonu e ma amma ba aboy wo obeloi ige nwa joseph no nwa onwe Josef nwa Josef ebu onwe Josef ọmụma nwa Josef emelewe ya egwu mgbe buru gboo mme na awaite waite ọmụma nwa Josef nwanne m ewu onwe nọrewe maka na ha egbu mgbe ya na egwu n'imido ọbịa na-emu maka abụ obere oyi ewu papa n'elu akpọnwụnwa m ihe ghara nọ ọrụ ọrụrụba ihe ọnụ nọ nwata iduzi na ndụ egwu duba ebi na achụla aka gị rom n'ụzọ ma obi gị n'ụzọ nweta duzuo n'ihu ị ebe na-achụla aka anyị n'ugwu odogwu ihe ọrụ nwanne ebizige magara ha mụrụ ọrazi ka nye gị ma abụghị nwe ọrụ ya egwu egwu ka na abịarịbịa

amaghị nwanne m ọrụ agwụ gị n'ebe ọgwụ gị nwoke ezigala otu gị nwunye mụrụ nwa n'ime etiopia oru anyị ezugo ewu obodo anyị ezugo maka ihe ọma abụghị nwa obelo ihe ọma mewere nju egwu ihe ọma ozo ndị nwanne m enwere ijizimani na nri ijizimani nwanne m nso dị na nri egwu ọmọba ọzọ ndị nwanne m ewu mọba ga-emego nu orom kanje mmobinom kanje kenegwani iwesi ka dị nwoke ewu na n'ụlọ ịgba maka na nwanne gị dị ka nke nne gị gị na nwanne n'ụlọ iwe si ka dị n'ewu sikere mgbe oro m abụghị ka nke nne gị ọwanye bụ ezi nwanne gị ịgbanugo bụra nwanne m ịgbanugo mgbe bụra ewolugbo eze echi nwanne m ebe isi nwambie ịgbanugo bụra na-egwe ụgbanugo eoyi orobi ịbọma mere nwada gị ya ka nji m egwu akpọrọmọmaba sọsi chụọ ọba na n'oge ịgba mbụ oyi ọmaba sọsi nwa chụọba sama na nukerebere egwu maka na nwa mụrọra nwa nwe nwada egwu maleyi aboye bugeyi orobu kande zugeyi ewobadaye bugeyi iyoma boyi nwobele anyị kana na mmanwụ papa chinedu nwa papa chinedu oyi aboya zagaba aboi azaganawa nna nwa gị bụ ube anya abụghị nke m ọrụbi anya ezugo imechi obi nne egwu ọ bụrụ anyị mere onwe ahụ king of ozi kelere m king of ozi nwoke ọ na-anụ egwu ngwa ji ọzọ bụ nwa na onwuwe mgbe oyi ndị nje jeliko anyị nọkọ mmanwụ ewu mmanwụ ka nna mewabayayiikenere nọnzobi gị n'ụzọ nna obi kanụwanụ egwu nọnzobi gị bebigo yimiyoro ebe ebe jambeyi yomaboyi na mesese ngambaga mana walmaza ti rikana aimali mboboyi abai maza siye mesese na noyi orobu ayazugo ayazugo ni igumu amawali bani wale obi wale na nu oyiwe digmani na nuwewu nwaweyiwe na nuwe gai na mama anyị kanụnụ oliwe ọmawaisi anyị ezugo ewu mmiri ego ego ahụ na-ege egwu na-ejiriwe egwu ọ bụrụ anyị mere ọnwa ewu m na the mayor mighty one and the man and wave. I'm over the mayor of hell, the mayor mighty known. Can can I keep away? I do keep one hour, you ever Harabu ayazuko ayana no lidio dia. ewi ine. ka ji eji ude abụghị ananụ egwu nwunye abụghị mụrụ nwa ewu mgbole ndị ikom n'ebe egwu oromuchi na-edu ka ha gwụla n'aba ndị agba ezu ewu egwu ka anyị na-eduru anyị nọ na mmanwụ mmanwụ na-ebe egwu dalụ